na ekwe akụọ n'ama gbaa onye ka atụrụ ọgọ n'ukwu egbugbu ewe niile mma tọwọrọ nwata siri egbe ndụrụ ọkụ ya gbakwa n'ọsọ ya gee ntị ka ọnụ ka ụdị ya na ha ichie emezuo nwa okoye emesuo perikom okoye arụsị maka jawa n'ọfọ igbo land egwu iru ụka mụ ma ọ dara ha na-ekpe ya akịrịka ajọ nwa siri owere ba nne ya hụọ anụ gbajiri agụ ọhaneze ndị Igbo anyị ekene ncha niile onye chinya zelu imekwa anyị ugbu anyị nọbe isesue agbala na ụmụnachi daalụ anyị ekenekwa gị bụ ọhaneze onye bụ ọla na ya na maka karị banye na ihe okwu na ji ebe anyị gbasite taa ọhaneze ekene m onye ụnya na-abụ na ọ bụ esesu agbara nke ezi na ụmụnachi obere nwa ahụ eji ịgba ọgwụ amarị ọnụrụ ya na-abụna egwuru ebe ọbụla na-esonyere anyị nwaanyị adịrị gị na mma taa taa ga-emete nwoke mma mete nwaanyị mma ga-emete ọnụ mma mete igbo mma a sịrị m nke onye chiri na zere daalụ na ụmụnne m sosọba daalụ ma na-esonyela anyị aka nakwa na TV ihe ji maka bịa n'ụbọchị nke taa ka ọ kọwapụtala ihe bụ ndị ichie na chi ọkọwara ihe ọma banyere ndị ichie na chi Chisoba Ọhaneze Ọhaneze hmm. eh, unu nwere unu mmali m eh, ọ ka bụ nwanne unu bụ Dr. ebuka Okeke esi ọ jụrụ nnekwu ajụjụ ajụjụ ọ jụrụ ọ dị nnekwu maka na ọnwa ụfọdụ na-amalọ ihe gbasara chi ya na ndị ichie ya ndị na-amalị ya ri nne mana mma akọwara unu ndị na-amalị ya ka fa ya maka na ọ ga-agapụta mgbosi buru anaghasị a na-asị na chi ka ọ bụ na chi ya dịrị n'izu ebe a na-emeri ya onye buru chie ụzọ ọgbọgbu onwe n'ọsọ ụfọdụ aghọtara ya ma mma ka ọrụ ya taata dị ibe ụmụnne m ndị smart smart gabi o international tv entertainment tv ekene m unu rinne ka unu si na-eme ka ndị mmadụ na-amụpụta ihe dị n'omenala wee na-agwa ndị mmadụ na omenala ka dịkwa ndị ichie ndị ichie ebe a na-ekwu okwu ya bụ ndị nna nna nna nna nna anyị ba mgbe ụka na-akọrọ wee bịa o gburu mgbosi gburu gboo nna gị nwụrụ na-ekwe akụọ n'ama gbaa onye ka tụrụ ọgwọ n'ukwu egbugbu ewe niile mma tọwọrọ nwata siri egbe ndụrụ ọkụ ya gbakwa n'ọsọ ya gee ntị ka ọnụ ka ụdị ya na ha ichie emezuo nwa okoye emesuo okoye arụsị maka n'ọfụ igbo land egbe iru ụka m ma ọ dọrọ ha na-ekpughere ya akịrịka